You no get work, you follow others, they complain about it at home. The cocoa can a package tower, your eyes on. It's, it's, it's on the Bless. Eh, space. package yourself in front of people wey go help you wisdom no go kill me oh. help me The whole talk about me quite rock money. E If a shit, but you too jolly, on it It's not funny as I don't get better jump body. Speak loud, no they but body. I know, on Abanya, I know East, can I call Mali? Oh, good but you want package. Face front, you want manage. N L E K A. Wise up, Chenny Jebbe. Me bono, when you need help, no the phone boss, when you see mens See, you look when I'm bobbing, but I need more maybe Go get the If you no get, no the fumble, eh. no the chest out, just the humble. people get in no the feel like it, eh, but Godfather. Broke boys go the fumble. boss dey fake life and iboroko mana bena gbagijula go but everywhere red na shaka zuka zuka ma ti ga-ebute onwe na na give away go feel issue mana isi mba ịchọleke ịpụta n'okporo make everyone dey hype you ekwu mele ọnụ mele iji solo ụmụasị dị minu na-akọ n'ụsọ ọnụ ịjụ ife na alụ nwanne gi solo ọgbọ ga-eloba ọlụ ọbụla emechafe give away the money na-aba na ibulu ọnụ mini mini mani mo nna bido kịta chịwakwadido anyị really never know be go wa papa carry go if you die you go nweta something na your wallet okwu daa no go dey shake ọsị gị nwe nwegokwa gị aka ike na gị aka o ya mmadụ si

ifelelele ọkwa gị first class me